Luk isi nke atọ ma n'arọ nke iri na ise n'ọchịchị nke Tiberius Siza mgbe Pontius Pilate bụ onye na-achị Judia mgbe Herod bụkwa tetrak nke Galili mgbe nwanne ya Filip bụkwa tetrak nke ala Ituria na triconitis mgbe Lasinais bụkwa tetrak nke Abilini mgbe Anas na Caiaphas bụ ndị isi nchụaja okwu Chineke bịakutere Jọn nwa Zekarayas n'ọhịa o wee bịa n'ala niile dị Jọdan gburugburu na-ekwusa baptizim nke nchegharị ka e wee gbaghara mmehie dịka e dewere n'akwụkwọ okwu Aịzaya onye amụma sị olu otu onye na-eti mkpu n'ọhịa sị dozienụ ụzọ onye nwanyị mee na okporo ụzọ ya ka ha guzozie a ga-ekpotu ndagwurugwu ọbụla a ga-emekwa ka ugwu ọbụla na ugwu nta ọbụla dị ala ebe dị mgbagọ ga-aghọkwa ebe guzoziri eguzozi ebe niile dị mkpụ ga-abụkwa ụzọ dị larịị mmadụ niile ga-ahụkwa nsọpụta Chineke ya mere ọsọ igwe mmadụ ahụ ndị pụrụ ka emee ha baptizim unu ụmụ nke ajụ ala onye gosiri unu ka unu gbanarị iweghaji ibia ya mere mịanụ mkpụrụ kwesịrị nchegharị unu unu amalitekwala ikwu n'ime onwe unu si anyị nwere Abraham na nna n'ihi na asị m unu na Chineke pụrụ ime ka ụmụ tolitere Abraham site na nkume ndị a ma ọ bụ na ugbu a a na-atụkwasịkwa ike na mgbọrọgwụ osisi niile ya mere a na-egbutu osisi ọbụla nke na-amịghị mkpụrụ ọma tụbakwa ya n'ime ọkụ igwe mmadụ ahụ wee jụọ ya sị ọ bụkwa gịnị kwesịrị ka anyị mee o wee zaa ha onye nwere uwe ime abụọ ya mee onye na-enweghị ka o keta onye nwekwara nri ya mee otu ahụ ndị ọna ụtụ bịakwara ka eme ha baptizim ha wee sị ya onye ozizi gịnị kwesịrị ka anyị mee ọ sị ha unu apụnarala mmadụ karịa ihe akaworo unu ndị agha na-eje ozi jụkwara ya sị anyị onwe anyị kwa gịnị kwesịrị ka anyị mee ọ sị ha unu ejidela onye ọbụla aka ike ebokwala onye ọbụla ebubo ụgha ka afọ jukwa unu n'ego ọrụ unu mgbe ndị Juu nọ na-ele anya mgbe mmadụ niile na-atụgharịkwa n'obi ha ihe banyere Jọn ma eleghị anya ya onwe ya bụ Kraịst ahụ Jọn zara sị ha niile mụ onwe m na-eji mmiri mee unu baptizim n'ezie ma onye ka m ike na-abịa onye m na-erughị tọpụ eriri akpụkpọ ụkwụ ya onye a ga-eji mmụọ nsọ na ọkụ mee unu baptizim onye ihe ịfụcha ọka ya dị n'aka ya ịfụchapụ ebe nzọcha ọka ya nke ọma na ịkpọkọta ọka ya n'ọba ya ma ọ ga-eji ọkụ a na-apụghị imenyu emenyu rechapụ ibobo ya mere ọ ji ọtụtụ ịdụ ọdụ dị iche iche zi ndị juu ozi ọma ma herọd bụ tetrak ebe jọn tụrụ ya mmehie ya n'anya bụ ihe banyere herodias nwunye nwanna ya na ihe banyere ajọ ihe niile herod mere ọ tụkwasịkwara nke a n'elu ihe niile na o mechibidoro Jọn n'ụlọ mkpọrọ ma mgbe e mere ndị Juu niile baptizim o rue mgbe e mesịkwara Jizọs baptizim mgbe ọ na-ekpekwa ekpere na emeghere igwe mmụọ nsọ wee fedakwasị ya n'oyiyi arụ dị ka nduru olu wee site n'eluigwe si gị gị n'anya ihe gị dị ezi mma ma Jizọs onwe ya mgbe ọ malitere izi ihe ọ gbara ihe dịka oru arọ na iri bụrụ nwa Josef dịka echere nwa Hili nwa matat nwa Levi nwa Melkai nwa Jenai nwa Josef nwa Matatayas nwa Emos nwa Nehum nwa Esli nwa Nagai nwa miat nwa matatias nwa semein nwa josek nwa joda nwa joanan nwa risa nwa zerubabel nwa shiatel nwa nira nwa melkai nwa adai nwa kosam nwa elmadam nwa ia nwa jizọs nwa elieza nwa jorim nwa matat nwa livai nwa Simeon nwa Judas nwa Josef nwa Jonam nwa Eliakim nwa Melia nwa Mena nwa Matata nwa Netan nwa David nwa jesse. nwa Obed nwa buaz. nwa Salmon nwa Nashon nwa Aminadab nwa Admin nwa Anai nwa Hezron nwa Perez nwa judas nwa jacob. nwa Izik nwa Ebraham nwa Tira nwa Nehua nwa Serug nwa Riu nwa pele nwa Iba nwa Shela nwa Kinan nwa Afaksad nwa Shem nwa Nua nwa Lemek nwa Metusela nwa Enok nwa Jared nwa mahalele nwa Kinan nwa Inos nwa Set nwa Adam nwa Chineke